Gabi. Igbo bụ Igbo mma mmanụ ikoro adaghịkwa n'ụbọchị tata anyị abịakwa ọzọ ka anyị si eme n'izuụka n'izuụka ndị gara aga akụkọ anyị na nkata anyị tata bụkwa na ahịara deklarashọn ya bụ ya bụ okwu ekwuru oge agha Biafra ihe anyị ji akpanya bụ ụbụbọ ihe anyị ji akpanya bụ nkata ahụ iji wee tụnye mmụọ anyị na iji wee nekwa anya inebanye anya n'ime ihe e kwuru mgbe ahụ marụ kedu ihe ndị Igbo na-achọ kedu ihe ndị Biafra chọrọ ka ekwana ihe anyị kwesịrị dịka ndị Igbo na ndị isi ụzọ ọwụwa anyanwụ Naijiria ị na-achọ n'oge ugbu a mụ onwe m bụ maazị Oke Ụkachukwu ndị mụ na ha na-eweta anya bụ akụkọ na ịkpa ụka bụ maazị Ejike Sí. daalụnụ ndị be anyị ka anyị na-akpa nkata a ihe anyị bụ n'obi bụ na ụnụnwa bụ ndị na-ege anyị ntị ka na-akparịkwa nkata ahụ ebe ụnụnwa nọ na ndị ụnụ na ha bi ka unu jiri aka ụnụ tu n'ema gee ntị jikwa aka ụnụ chee echiche banyere ọnọdụ ndị nọ na ọdịda anyanwụ na ndị nọ na ọwụwa anyanwụ na naijiria nọ na ndị agbata obi ha wee na-ajụ kedu ihe gị onwe gị chọrọ kedu ihe ndị Igbo chọrọ kedu ihe ndị agbata obi ndị Igbo ndị Ijọ ndị Edo ndị ndị niile gbara Igbo okirikiri kedu ihe anyị chọrọ ma nke ka nke anyị ga-achọ unu gee anyị ntị unu agwa anyị ihe unu nwa chere gwakwana anyị etu anyị si ikwute ya na etu anyị si ikwujọọ ka anyị wee mụta dịka unu ga-esikwa wee mụta n'akụkụ anyị na tata ihe anyị ga-elebanye anya na ya bụ ihe gbasatara ife anyị kpara na izuụka ndị gara aga bụ kedu ihe merụ agha Biafra ji wee bido kedu ife gbatalụ eji wee nwee ike ịkpa nkata ahịa ara kedu ihe butere ya kedu ife bụ ife ọjọọ maọbụ kedu nsogbu a na-achọ iweta ife ga-edozi ya anyị eneghị anya n'ihe merụ outside of Africa nya external factors na ife ndị si esi batalụ butere ọgba aghara ife anyị ga-ene anya na ya tata n'ife edere n'akwụkwọ ahịa ara declaration kedu ihe bụ nsogbu n'ime Naijiria kedu ihe na-eme n'ime ka intrinsic factors na ọ bụ ndị soro oyibo kedu ihe na-ebute ya bụ nsogbu nke ha kpọrọ Nigerian corruption ihe tupu anyị ebido mma sị ka ụkọchukwu biko nyere anyị aka iji wee hazi ya bụ okwu kedu ihe bụ Nigerian corruption a edere n'ahịara declaration ndewo maazị ụkọchukwu dịka isi kwuo n'izu ụka gara aga anyị lebara anya ihe gbasara ihe ndị bidoro mgba gboo ya na-akpọ the remote and proximate external factors uh, ke rụtụrụ aka n'ihe gbasara ọbịbịa uh, mbịagbu ndị isi mba ọwụwa anyanwụ ebe a na-akpọ middle east ndị arab nakwa ndị isi n'obodo europe ndị ọcha mana taa ihe ọzọ nke ị na-ekwu okwu ya nke mere na nso nso nakwa ihe mere n'ụlọ dịka ihe ndị Igbo na-eji asị na ọwụ oke nọ n'ụlọ gwara oke nọ n'ahịa na azụ dị na ngịga mana nke a wụ naanị na oke nọ n'ụlọ gwara oke nọ n'ahịa na azụ dị na ngịga kama na oke nọ n'ụlọ nyere oke nọ n'ahịa nyere ya aka ya ahụ otu ọ ga-esi wee mee gịnị bata rie azụ ọnụ na ngịga ma hichaa ọnụ mee dịka gasị na onweghị ihe merenụ ọ bụrụzie ihe mhm. ma eh, eh, Ah, nwa ogwugwu ma nwa ike n'ụlọ ka na arịa ọrịa ya ruo taa ya wụ nke a na-akpọ Nigerian corruption hmm. anya ọ bụrụ na ụlọ ndị gere ntị n'izuụka gara aga o nwere otu ihe m rụrụ aka mgbe m na-ekwu the proximate factors o nwere ihe oke oge m na-akọ akụkọ gbasara ndị fula ndị a na-akpọ ndị fula uh, ndị ụfọdụ na-akpọ fulani ma ọfụfụ be ma ewu ndị sitere na futajelon uh, ụfọdụ n'ime ha eshiri futajelon gbagawa futatoro sizi ebe ahụ bata na mhm. Naijiria koto ndị awụ ndị soro biwe ndụ tụwa ntọala ịbịara nye anyị ọnọdụ omenelu nke mbụ n'ime ya wụ mgbe ha bịara bụrụ ndị na-eso ndị a na-akpọ mercenaries na-eso ndị ọzọ na-alụ agha ndị mbọ ebe mbọ ha bidoro m ihe ahụ n'ala Yoruba ya bụ oge ndị Yoruba na-alụ agha na-akpọ intertribal Yoruba intra Yoruba tribal wars ya bụ ndị ife mhm. na ọyọ na ijebu na-alụ na-ebusetara onwe ha ọgụ ndị ọyọ agawa jee kpọta ndị uh, ndị fulani ka ha nyere ha aka mana oge ha lụchara ọgụ a otu uh, mkpekọrịta ha na ha nwere na alụsị ọgụ a unu na a ga-enye ha ebe ha ga-ebi mana oge alụsịrị ọgụ a enye ebe ha ga-ebi ha atụgharịa ndị fulani atụgharịa si na ha chọziri ka ọ bụrụ ha ga-achịkọtazi uh, ọchịchị alaeze ndị ọyọ ya ụdị ọyọ kingdom ịlọrị nke na ha bidoro ndị yoruba ajụ ha je ndị ọya ajụ ha chụwa afọnja lee afọnja gbuo ya were isi ya ji mee ihe ha chọrọ ime ma were onwe ha tinye otu ahụ ka esi nwee ihe a na-akpọ the emirate of Ilori. ya ohi ile anya naanị so otu emirate e nwere na na ndịda naijiria taa nke Ilọrị hmm. ihe pụtara wụ na bido oge ahụ ihe anyị na-ahụwu ihe ndị gụrụ akwụkwọ eh, akwụkwọ akụkọ histrị naijiria na nke afrịka na-akpọ divide and rule or divide and conquer ya bụ na hmm. ọ eziokwu na ndị Britain wetara werele divide and rule ji chi ọchịchị ọchịchị nchugbu nke colonialism mana ndị mbọ tụrụ ntọala divide and rule bụ ndị Fulani ọ ya mere ọ ya bụ ihe nyere ha aka ha ji lee ndị Hausa na ndị tivi na ndị Birom na ndị Kanuri na ndị Nupe ha na ha na-enwe mmekọbiri biri n'udo kemgbe iji bịa nwee esemokwu site n'ụzọ ahụ ndị Fulani n'onwe ha na-abụghị abụrụ ịbara ịbara ụba abịawuruzie ndị nọ n'isi mgbe ndị briten batara ndị briten n'onwe ha abịa chọpụta na atụmatụ ahụ ha na onwe ha ji achị ọchịchị ha ji enwe e, achị ọchịchị nchigbu ha nke kolonializm nọ ntọala ya nọ anọọrị ha na ndị fulani abịa nwee mkparịta ụka nwee nkwekọrịta ya ude sultan of sokoto na ndị pupet hmm. ndị o tinyechara n'ebe ndị o nwere mmeri kano kaduna naanị otu ebe ha na-enweghị mmeri iwu na bụrọnụ bịa were ha ha na ha enwe mkpekọrịta na anyị agaghị emetụ ọ dịka ebe ndị igbo ga-asị ọkụkọ na onye nwe ya agaghị m ejiri gị ọrụ ị na akpara m nri anyị anọrọ nọkọta ọnụ ya ndị ọcha briten ewere usoro a mgbe eruziri na n'afọ mgbe o na ihe a na-akpọ amalgamation ọwụ ntọala ahụ wụ ihe nyere ha aka ịbịale hmm. ntọala ahụ webata ya n'obodo ala Igbo na mhm. mpaghara Biafra ndị ọzọ mhm. n'ihi na iji mee ka ọ rịrị ha mfere ihe mere ha bido tụwa ihe a na-akpọ um, warrant chief mm. mana ọtụtụ ndị e mere warrant chief abụghị ndị iwu abụghị ndị amaala mm. abụghị ndị obodo ji anya isi mhm. ọtụtụ n'ime ha bụ ndị amakemu mm. ndị egbu arụ ọbara mana otu ihe ndị Igbo na ndị ọzọ mere gbagojuru m anyanwụ na ha chere na ha kpọrọ ndị akpọnye bekee bekee emefula ha ọ bụrụzie ha bụ ndị e mere warrant chief ya ma ị bịara were onye ochi mee ya eze ọchịchị eze ya ga-awụ ọchịchị eze ozi ochi ma ị mm-hmm. werela onye ụrụ ala mee ya eze ọchịchị eze ya ga-awụ ọchịchị ụrụ ala ọwụ kemgbe ahụ ka e bidoro nwema ọtụtụ ihe a na-akpọ kọrọpshọn dị iche iche nke a na-akpọ nepotizm mm-hmm. na ị ga-eme na onye nọrọ n'isi naanị onye ọ ga-emenyere wụ onye ya na ya dị na mma na onye nke ya na onye ezinụlọ ya nke a na-akpọ im na Naịjirịa ịma mmadụ nke ọzọ abịa bụrụ nke dị kacha mkpa wụ na ihe ndị a bịara bute ọnọdụ ndị ọzọ dị iche iche ihe a na-akpọ migrant lebo emechaa anyị ga-atụnye kwukwo ya ọnụ maka na migrant labor gịnị wụ migrant labor ya ndị ga-ahapụ village na obodo ha gawa ihe a na-akpọ ozi bekee ma ụzọ ije ma obodo eh, eh, ozi bekee bụ ịgawa ihe a na-akpọ township taa hmm. ọrụ oyibo jee chọwa ọrụ oyibo lekwa ihe a na-akpọ ya ọrụ bekee maọbụ ọrụ oyibo hmm. akpọghụ ya ọrụ obodo ma ọrụ akpọghụkwana ya ọrụ akpọrọ ya ọrụ oyibo ozi bekee ihe ndị ahụ o nwere ihe mere ndị Igbo jiri kpọọ ya aha ndị dị ụtọ ahụ o nwere ihe mere ndị naijiria jiri ndị bi n'obodo a na-akpọ naijiria taa jiri bụrụ ihe ndị a n'uche ya wụrụ ihe ndị ha otu ebe ha shiri hibe isi na otu ha shiri wọta obodo ọhụrụ a dis new steeti a na-akpọ naijiria ihe ọ pụtara n'ebe ha nọ ọ ya wụ the nigerian corruption ọ ya wụ ihe ibutere na naijiria enweghị ike nọ n'uwe na naijiria enweghị ike inwe ọganihu o bidoro mgbe gboo maazị ọbasi ya bụ nigerian corruption bidoro mgbe kedụzi ka o si dị tata ọganiru dị njọ ka ọ gaa n'iru ka ife dị iche ọ dị ndị bekee anago anụchaghị agha Biafra ka ezi ka o si dị tata mba ịma na ndị Igbo tụrụ ilu si arụrụ ala gbaa afọ ya bụ omenala kọrọpshọn ozi omenala n'ala Igbo maka na n'uche m nkata akpachakwa ya ọ ndị Igbo ka anyị na-agwa kọrọpshọn bụzi omenala n'ala ndị Igbo ihe dị iche otu ihe m chọrọ ịrụtụ aka ka m bido ebe eh, ụkọchukwu eh, Austin ọkaigbo bidoro ka m chi ebe ahụ bịa enwe ihe ọ rụtụrụ aka wụ a na-akpọ ya ọrụ bekee n'ihi na onye na-aga ọrụ bekee na-arụrụ ndị bekee ọrụ ọwụhụ ụmụnna ka ọ na-arụrụ enwe ihe m na-achịkọwa n'ala Igbo bido n'ụtụtụ e, e, e, ekewapụrụ ihe dị iche na ya nke a wụ ebe a na-aga ga rụọ ọrụ ndị bekee ihe i butere gị bula a na-agakwa n'ọrụ bekee ọ ndị bekee ka ị na-agbara odi mm-hmm. ee ile anya ka m tụgharịa ntakịrị onye na-azụ ahịa spepa ịga meghee shọp rewe ahịa rewe ahịa gbagote mgbe ị ga-akpọ nwa ị ga-azụ akwa gị laa nga unu ga kpọrọ nwata maka na onye na-aga akpọta ya na ya na-anọ na shọpụ ga-awụ emechaa iduo ya ụlọ ọ na nga unu ka Nnechi na akpọ ya abịa kpụpụ ị na-aga ọrụ bekee ohere dị gị gakwa ngụnụ onye nke gị tinye ọya nepotizm n'ihi na enweghị mgbe ndị Igbo ji ghọta na ọrụ bekee nwụkwanụ ihe ga-abara obodo uru nọọ ndị ọcha ka a na-arụrụ otu ọbụla isi eh, hụ ka ị ga-esi nyere onwe gị aka nyere ụmụnna aka eh, ọ bekee mhm. eh, rukwe ebe ihe a si bido mgbe emere kuu 1906 otu ihe nzọọgwụ na ndị otu ya rụtụrụ aka wuo na kọrọpshọn akarịala ha kwuru ya ịgakwanule ahịara deklarashọn e akwọrọ aka sị ekwe ihe na-egbu okwu, kọrọpshọn bụ ichie a na eh, obodo ọbụla ga-aga n'ihu e ga-ebu ụzọ gbuo ihe a egwanụ ahịra deklarashọn edechala ya agụọ ya ya amacha mma emerie biafra nke ahụ ewega anyị nwalaghachi eh, eh, bịakwawuru naijiria ndị eh, ndị agbata obi anyị ka kọrọpshọn dị ebe ọbụla ọ dịkwube ha ya bụ na ugbu a ịgwa gị eziokwu ịjụọ m aga na ọkazi njọ maka na ugbu a mbụ ọ na-awa onye na-eri ihe na-eletụ anya na ugbu a a na-erizi ajụ asị hmm. irie uru ahịa gị rie nne ego isi nne ego chi onye ọbụla ga-azụ ike so ịjụọ m obidohụ taa ọ gaghị agwụkwanụ taa ee enwe ekwuwe e, e, e, ekwuwe ọ na-aka njọ ọ ka m ga-eji zaa ajụjụ a maazị gị ka a na-ekwu okwu kọrọpshọn ihe m na-eche bụ ana m echeta anya bụ ife wepụtara na soshal midia na fesbuk hmm. ebe ahụ ka m fụrụ amam m na ọpụtakwa na ebe ọtụtụ dị iche iche onye mere interview a Mr and Smith si urop. na-ekwu sị na anyanwa lụrụ ọrụ na British e, lụrụ ndị British ọrụ na Labour Force na Labour Department mgbe ọ nọ Naijiria wee na-akọzi ụdị mgbe okpuru ha gbara na etu esi wee bido nya bụ ntụ na aghụghọ eji wee wolu ntụ na aghụghọ wee tọọ ntọala Naijiria na mbido mbido nya nya bụ kọrọpshọn dị ka nya ka eji wee firi isi nya ka eji wee kwa ụzọ wee bido Naijiria ọ dịkwazie ka ife amụtara amụta ọ pụta nọọsọsọ ife ndị British m gosiri anyị ma ọ bụ nọọ na ya akpọ ọlụ bekee ọlụ kpatara nya bụ kọrọpshọn ji wee dị no ọ bụ na dịka ndị kwuru na mpụ si wee kwu ofu ife anyị na-akọwa bụ na obodo naijiria bụ ya bụ iri aka azụ ekwughị eziokwu imegbu mmadụ ka eji wee tọntọ anị ya maka na ị na-anya na mgbe ndị bụ ndị briten bịalụ ba anyị fabialụ ọchịchị ana fejiri eziokwu wee bịa ilote ọ na ilote ilote na mmadụ dịka mmadụ Mr. Goldin bụ onye bụ ụzọ bịa wee zụba afịa ya na ndị be na-azụ afịa azụkata apịa ọ na-asịkwa mba patili aka n'akwụkwọ na ụdị na ka ya chekwaa afịa anya na fana akụ a na-eru na ife niile a na-azụ ya bụ Niger Royal ọ wee bụ na ụmụ ife afọ ọ triti ya bụ na ụdị ka na ọ na ka a ghara inwe ndị ọzọ tinyela aka maka mgbe afọ ndị frans ndị Germany na ndị Europe ndị ọzọ ee na-abịakwa ka ha soro zụọ afịa na ikpele mmiri ana Igbo mana ntụ niile afọ ọtụ ntụ ka ọtụ maka okwusiri eziokwu maka na ọka ndị mba anyị tisiri aka n'akwụkwọ ka nyanwa tụgharịziri na-asịfa mgba nọọ ya nwezi ya na ifefasitili aka n'akwụkwọ bụ nọọ ya bụ onye ga na-elekọtazi anyị na onwe onye chọrọ okwu na anya afụ maka ya wee bidozie wee nwebe Southern Protectorate ka ka esi nwee Southern Protectorate Mr. Golden nọgidezi ndị Britain wee bịa wee nwoke eh, bụ ebe niile a na ndị niile a gịnafa na-azụ afịa ndị gịnafa tili aka n'akwụkwọ kedu nwe ego ole ọ ga-agba anyị nye ka iselzie aka ka anyị ka nọchizie bụrụzie ndị ga na-achị ebe a niile pania kwuekwe a sịkwa na akwụrụ ya ebe dịka 850,000 pounds ewere nye ododo ego ifo etu esi nwachi ya akpa o wee were ana abraham si ndị afọ ya bụ ịna-anya mgbe faji bịa bụ ndị briten fabialụ ntisa anụ ntisa fabia itisa bụ etu anyị nwa si achị onwe anyị ana etu anyị si ekpokọba onwe anyị dịka maazị ọbasi eh, kwuru na onye na-ejebela ọlụ bekee arụ arụ ọlụ igbo maka ọlụ igbo dị n'obodo igbo na mgbe mmadụ si obodo ya na ụmụnna ya ma ka ha si eje ana ee malụ ka e, ntọnala malụ ọdịnala niile malụ ife bụ nsọ ala a na-eme ka esi eme ka ha si gbalụ nna nna anyị si wee kụziri ha mesịa wee jebe ọlụ oyibo oluzie n'ọlụ oyibo ife e na-eme ebe afọ bụ ọlụ bịara abịa ọ bụrụzi ife omenani bụ gịnị ka eji alụ ya ọ bụrụ usoro omenani ọ bụrụ ọlụ ọ ga-abụ tupu ebido asịgodo ka awa ọjị ka abịa nzu mba ọlụ ọ ga-abụ abịa ee alụ ka etu bekee si chọọ ee eh, ya bụ ndị be anyị ụfọdụ fụkwa ya n'ụdị elu ka anapụta bekee ife o ji ka e n'ụlọ o ji na ndị jekwuru ọlụ bekee na mba township ibe akpọ township bụ obodo onye ọzọ ebe ọlụ bekee afụ dị olukuzie ebe afụ bụ ọbụrụzi omenala obodo afụ ka ọ na-eso ọbịa bụrụ omenala befa ka ọ na-eso ya bụ ọ bụrụ mgbe a ka eji wee nwerezie a different kind of eto ma ọ bụrụ ndị slow igbo a different kind of behavior pụtazi na na urban city onye nwere ọcha ọ dịka ya bụ njọ o nwere ego na n'ime ife dị n'ime ya bụ ezigbo omume o nwere ego dịka ya onye nwere ọncha ọ dịka ya bụ nnọọ o nwere ego n'anya ife dị n'ime ya bụ ezigbo omume o nwere ego ọ dịka ya onye nwere ọncha ọ dịka ya bụ njọ o nwere ego ma nwere ego n'anya iwu dị n'ime ya bụ ezigbo ofu ife nchi ịlụtụ aka bụ ife melụ na mbalaba nna na ete ebe nsi maka mgbe ndị bekee bịa ewee si na a ga-eme warrant o nwere onye emere warrant chief mesịa o wee kpọbata ndị ụka ewee lụọ ụlọ akwụkwọ ịmakwọ na o nwata akụzi mgbịlịmgba akwụkwọ bụ na nwata abịara n'oge ma ọ bụ ọ bụrụ na ọ bịara chaa ọ daa nne na nna nra ụfọdụ ọsịwa weta ji ụfọdụ ọsịwa weta ọkụ ụfọdụ ọsịwa weta ewu ife abụrụzi omenala okwu wee gha n'obodo ewee jiri maka ya wee jebe ije inweta ụlọ akwụkwọ ọzọ ya bụ ife afọ akpọrọ kọrọpshọn bụ ọkwọnụ ife gbasalụ iwepụ ntọ na ana dị n'obodo weta ọzọ meziri ndị Igbo ji wee lozo onwefa maka na ị na-ajụ maazị ọbasilasị ya kedu ife <laughs> ọbeka ka ọnya bụ kọrọpshọn dị kịta ndị ọcha na Elu achọrọ m ka ndị na-ege anyị ntị achọrọ m ka valozọ na mgbe agha be mgbe o ji bụrụ na biafra na emeli biafra onye na-achị East Central steeti mgbe a bụ maazị o nwere okwu o kwuru o wee bụrụ okwu ọ sịrị onye ube luru ya lacha onye ube luru ya megịnị ya lacha nya onye gbuo achọrọ onye gbuo onye akpọrọ obi onye ukori ee maka mgbaz ka a na-eke kọntrakt so wee sị na ụgbọelu golie na onye obelu silacha ọ ebe a nọ fụ o wee na-agawanye n'iru wee bụ na n'obodo adịzi mma ụkọchukwu ka anyị na-ekwu ka anyị na-akwadobe o nwere ife ịlụtụrụ aka nya ife a asị nọ bụ Lord uh, Macaulay kwuru na 1835 ị nwere ike ime ka ndị ndị na-ege anyị ntị nụ ife maka eche m na nyawa ife dị mkpa ya ife ịkọwa maka um, mmebi na ife amela anyị na Naịjirịa na kọrọpshọn n'eziokwu eziokwu ee enwere m ike ọ bụrụ na ọ dị mkpa enwere m ike wepụta ya ka ndị na-elere anya hụ ihe m na-aga ịgụpụta maka na ihe a bụ nwoke a na-akpọ Lord Macaulay ee eh, ihe ngụpụta adreesị okwu okwu na Parliament Britain na ụbọchị mgbe ọnwa February gbara abalị abụọ n'afọ 1835 ihe awụ adreesị ọ na-agụ dịka ihe ịkọwa ihe ọhụrụ na mpaghara ebe a na-akpọ Bight of Biafra I have traveled across the length and breadth of Africa and have not seen one person with beggar who is a thief such wealth I have seen in this country such high moral values people of such caliber that I do not think we would ever conquer this country unless we bring the very backbone of this nation, which is her spiritual and cultural heritage. And therefore, I propose that we replace her old and ancient education system, her culture. For if, it, if the Africans think that all that is foreign and English is good and greater than their own, they will lose their self esteem, their native culture, and they will become what we want them a truly dominated nation. ihe a Lord Macaulay na-ekwu okwu ya bụ ihe a na-akpọ ịkwụwa aka ọtọ ndị Igbo hmm. mana chetakwa na mgbe ochie na ọ bụ ọ na-abụ okenye onye bụ okenye ezinụlọ teta ụra ebe mbọ ihe mbọ ọ na-eme na ọ na-eji ihe ezi ma ọ na obi ọ na-ekuru mmiri ya akwa ya asa aka ya ya saa ihu ya ya ewere mmiri wụnye n'ọnụ ya kwụpụchi ọnụ ya ya gbụpụ mmiri ihe ahụ nwere ihe ahụ ihe atọ ahụ nwere ihe ọ pụtara nke mbụ akwa ọ na-akwawo iji gosi na aka ya dị ọcha na onwe onye ya hmm. megidere nke ọzọ bụrụziekwa ịnọrọkwa n'elu ya kwuo na n'ụbọchị ka taa bọrọ na onwe onye ọla ya ga-emegide ịsa ihu ya bụ na onweghị onye o buru echiche ọjọọ onweghị onye chere ọ na-echere ajọ ihe ịwụnye mmiri n'ọnụ kwụkwụ ọgbụfuo bụ na onweghị onye ya ga-ekwu onye ya kwuru okwu ọjọọ megide onweghị onye ọ ga-ekwu okwu ọjọọ megide ọwụ ya wee ju ogo o mechaa ya ya bịa lelie anya maka ihe a na-eme ha na-akpọ the rising sun o nwere ihe mere ejiri were the rising sun ji mere the coat of arm biafra ọ bụghị naanị na ala igbo wụ mpaghara ọwụwa anyanwụ maka na oyigbo na-ekpe ekpere ọdịnala ya wee ju ogo ebe ị ga-ebuli anya gị na-ele anyanwụ ọwụwa anyanwụ ma ihe o weliri aka chee ya ihu na ọwụwa anyanwụ ya chili aka elu ya kpọkuwa Eh, Ibunu Ọkpabia ya kpọkụwa eze Chitoke Chukwuabiama ya bụ na ihe awụ ndị mmadụ ndị awụwụ na ihe ọjọọ anaghị eme a sị na ihe ọjọọ anaghị eme agaghara enwe mkpụrụ okwu ndị dị ka arụrụmala kama na ọwụ na ihe awụ usoro ndị mmadụ jiri chekwaa onwe ha ma ọ bụla dị ndị bịara n'afọ 1835 hụrụ hmm. ihe a ndị dịka uh, Lọd Macaulay hụ ihe a sị abụrụ a ndị a ọ ga-ara ahụ ime ka anyị nwee ike nweta ha na naanị ụzọ anyị nwere ike isi nweta ha mebila ha ha bụrụ ndị anyị ga-emegide ruo mgbe o ruru ruo na ngwụcha ụwa bụ na anyị ga-agba mbọ hụ na anyị napụrụ ha ihe a ha jiri n'isi ịkwụ m aka ọtọ ikwu eziokwu chetakwa na otu n'ihe o kwuru ebe ahụ na ya hụ bụ onye bụ onye arịrịọ mm-hmm. enwere ihe mere igbo anaghị enwe ndị arịrịọ mm-hmm. n'ihi na o nwere okwu a na-akpọ ogbenye anyị nwere mm. ike anye nke ahụ ka ọ makwa ya ogbenye onye ogbe na-enye ya bụ na igbo anaghị ekwe ka nwanna ha gị na ya bi n'oge agụrụ gụgbuo ya hmm. ọ bụ onye ụbịam onye agụrụ ga-agụgbu ya pụọ ezigharịwa arịrịọ mm-hmm. ya ụdị na nyanwa achọrọ inyere onwe ya aka ya chọrọ inyere onwe ya aka ma ọ kwanụ ya wụrụ na onweghị onye na-enye ya ọ ya ụnọ mm-hmm. na ndị maazị Macaulay Lord Macaulay na onwe ya hụrụ ihe a ya bụ na o jiri ihe o dere ebe a kọwara anyị na ndị be anyị wụ ndị kụwara aka ọtọ kama na ihe bịara mebie bupụta ihe a na-akpọ kọrọpshọn mmerụ ala wụ na mgbe ha bịara ha ahụ ụzọ ha nwere ike isi mebie chetakwa na o nwere otu ihe m kọwara n'oge gara aga oge anyị ka na-eme ikoro a o nwere ihe m kwuru banyere ndị Fulani na Sokoto Caliphate na-asị na mgbe ndị ọcha bịara ndị Britain bịara e nwere ihe a na-akpọ a standing jihadist infantry ejighị lee na jihadist infantry bibila ya ihe e mere ha eweghara ya megharịa ya ka ọ bịa wuruzie ihe a na-akpọ the colonial army otu mkpekọrịta ha na ndị Fulani ha otu mkpekọrịta ha na ndị Fulani nwere n'oge ahụ bụ bụzi na ọ bụrụ ụdị ndị Britain na-eji aka ha na-eji achọta na-akpọta ndị ga-abịa nọrọ na the West African frontiers or the colonial army kama na ọ the Sultan na-eji aka ya na-akpọta mmadụ nke na ebumnuche abụrụ na ihe a bụkwa ụsụ ndị agha ga-alụ ọgụ ndị alakụba mgbe ọbụla ndị briten lara ihe ọ pụtara bụ na onye ọbụla bụ onye nọ na ụsụ ndị agha nke naijiria ebe nrube isi ya nọ nke mbụ bụ n'ebe Sultan nọ ọ bụghị his first allegiance is to the Sultan not to the Nigerian onye tiri ya onye tiri ya e eziokwu ọ bụ ihe a ihe kpatara ejiri nwee ku 1966 ọ bụrụ na ị gụọ akwụkwọ uh, statement the announcement nzọọgwụ na otu n'ime ha wụ na ndị dịka mmadụ dịka brigadier Mai Malari ka bụ kaptịn nọkata ahụ ya na officers mess hmm. ajụọ ya onye mere gị lieutenant colonel osi the sultan promoted me the Sadwana promoted Sadwana awụghụ prime minister Sadwana awụghụ president na Sadwana promoted me ọ ndị a ndị dịka major kasina. otu a ka ha si nwechaa promotion ka aha bụrụ otu arụrụmala nọ n'ime ya arụmala nke ọzọ nọ n'ime ya wụ mgbe e werela ndị oshi na ndị ama mee ha wara nchụcha uh, maazị ọnalogo ekwuola ihe mere na batete mana nke mere na ebe dị iche iche cheta o nwere ọhịa na-akpọ uh, um, um, Chibuano ọzọ a nara eme na IBC ime Broadcasting Service n'oge ahụ Lomaji abịa na court ichoku abịa na court asị nwa bekee si na-esi eh, gị na ị ga-eje na ị ga-akwụsị omume ọjọọ ị na-eme kọtịmasị gị mgbe ọsị m ka gị na n'ihi omume ọjọọ ị mere na ị ga-eweta otu ewu na ị ga-eweta ji iri na ị ga-eweta otu ọkụkọ mana ihe nwa bekee nyere wụ ihe a na-akpọ in legal eh, practice in jurisprudence reprimand ya wee dọga aka ntị si gị emekwula ụdị omume ọzọ mana kọtịmasị gị ihe ọsị m gwa gị wụ na ị ga-eweta otu ewu na ị ga-eweta otu ọkụkọ na ị ga-eweta ji ise weta ha n'ụlọ m ya wụrụ ọrụ bekee mhm. ndị Igbo hụrụ ihe ndị a mara na ihe awụghị eziokwu anyị Chinua-Achebe dere ya na tins Fall Apart ichetara mgbe e jidere ndị okenye ụmụọfịa ihe a kpọrọ aha si ha weta how many bags of cowry shells mana onye eziri ozi si ya bịa zie si na ihe a ga-eweta akpa cowry shell iri ma a si weta otu hmm. ihe ndị a bịara tupu mgbe bekee lara ihe asị omenelu gbaa afọ ọ bụrụ omenala alụrụ nne maka nkọwa gị mana ka ha kọwachalụ ya bụ ihe na-eme na Naịjirịa ma nke ndị bekee webatara ma nke ndị anyị mụtara anyị ji wee jee ọlụ oyibo ha kwukwara ndị dere ihe Biafra ihe ahịara kọwakwalụ kedu ka a ga-esi wee rapụ ya bụ ya nke ha na-akpọ the shedding of the of Nigerianism mm-hmm. ya ha kọwara omume ọjọọ a na omego mba Naijiria na ntọala ya dị njọ na ịga n'iru ya dị njọ ife a niile ka ha nyere anya kpọọ ya naijirianizm mana ọ bụrụ na ị anya dịka anyị ma n'akụkọ naijiria na ndị so chọba ka enweta ya bụ nnwere onwe ka e wee nwee naijiria na ndị igbo nọ n'ime ya ka nkụ ị na-asị onye igbo nyarapụ rapụ naijirianizm wee banyekwazie ebe ọzọ rediscover independence ya achọpụtakwazie ife kpatara independence mana etu ha si kọwa independence awụrọ inweta onwe anyị ịnata Britain ọchịchị nchigbu ha ịchụpụ ha tinye ndị nke anyị n'ọzi ka ndị ojii nwee ntute na nteta n'ụla ka nya imete mmụọ ndị ojii ka ha nwere onwe ha ghara ị na-etinyezi usoro ndị si esi bịa maka a gaa n'iru wee wepụta ife ọzọ onwere um, maazị ọbasi nwee ike ibido ịkọwara kedu etu e nwere ike isi wee rapụ ya bụ ife a na-ekwu maka arapụbe ya wee ruo taa mba ahapụbeghị wee ruo taa n'ihi na anyị ka na-eso usoro ndị bekee anyị ka na-aga ọrụ bekee e nwere otu ihe eh, eh, ụkọchukwu Austin kwuru dị mkpa achọrọ m ịlaghachi ebe ahụ ka ebidogodo ebe ahụ maka ọ sị okenye ngamchi a na-akpọ okenye eme pụta mgbe a na mgbe tupu kristianiti abịa ọ bụ ịgọ mmụọ iju ogu maka ezinụlọ n'ụtụtụ gedala ntị mma mma mma mma mma mma gbara m gburugburu n'ụtụtụ taa gbakwa mmadụ niile gburu ya dịrị onye niile mma ma okenye ma nwata hmm? naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa hmm? ma onye si na ihe ọma m merie adịghị ya mma mmere m egbule m ana m asị ndụ azụ ndụ mmiri ndụ ala ndụ ji ihe m ji bido ebe a wụ na ihe a wụ mmụọ nwoke onye Igbo anyị kwere eh, ọrụ bekee na the infinite goodness of humanity ọ ebe anyị si bido na nwoke ọbụla ga na-agba mbọ ka ọ bụrụ ka o bie ndụ jiri eji ịma na Christianity abata ewere ihe niile bụ ya ụzọ kpogha kpọọ ya kịta a na-asịzi fetish paganism ya ma ọ dị mkpa ka iledala ndụ nwoke Igbo na-ebi oge ahụ maka ile anya onye echiri ọzọ omume dịrị ya o nwere nsọ ọ na-asọ ọzọ anaghị apụta na-agba asịrị n'ama o burukwa akpa nọrọ elecha ya ala enweghị ọ ga-ekwu kwuo otu okwu ya ala okwu ahụ akwụrụ ile mgbe e dere ahịra deklarashọn ọtụtụ ndị tụnyere ọnụ n'okwu a wụkwa ndị ma omenala Igbo ma otu ndị Igbo si ebi tupu bekee abata ilekwe n'anya otu esi dee ahịara deklarashọn ha rụtụrụ aka na ọdịmkpa mkpa ka anyị laghachi maka onye na-amaghị ebe mmiri na n'opi ụgbọgụ agaghị ama ka ọ ga-esi kwọ mmiri ahụ ọya wụna otu ọbụla ihe shi mụnwa amazighị otu e ga-esi wegha ya n'ihi na <laughs> arụrụ ala gbaala afọ arụrụ ala gbaala afọ ala hmm. kama n'uche m onye ọbụla chọrọ ọdịmma ndị Igbo ga-ebido n'onwe mm-hmm. ga-ebido n'onwe mm-hmm. ana m ekwu nwoke ọwụ na ụmụ nwaanyị adịghị mkpa n'ihi na ee ụmụ nwanyị nwere usoro nke ha ịjụkwa m ụmụ nwanyị ka nwere e, e, ụmụ nwanyị ka kwụ ebe nwaanyị kwesịrị ịkwụ karịa ụmụ nwoke anyị maka anyị nwawa ụmụ nwoke anyị ereela onwe anyị kemgbe ma ọ dị mkpa onye ọbụla nwoke onye Igbo ọ bụrụ na ọ dị gị mkpa na mmụọ na ịchọrọ ọdịmma ndị Igbo gị nwa na onwe gị ga-agbanwe ịgbanwe eleghị iji achọ ka onye ọzọ gbanwee tụọ ya wụ mbido n'uche m mm-hmm. maka na ọ bụ na m ga-atụnye ọnụ ofu ajụjụ ndị Igbo ga-ajụ onwefa ga-abụ sị kamgbe ụka ji bịa hmm, hmm. kedu ife ajụ ife ji wee kazie njọ hmm. ọ bụrụkwa na ajụ ife adịrọ n'ala Igbo gboo kama na kedu ife melụ o ji bụrụkwazịa na kịta Igbo na-aka ụka karịsịa ndị niile amana na Naijiria abịa na ndị na-abụ abụ eji eto Chineke ọtụtụ ụmụaka igbo na-abụzi abụ nke ụwa niile na-abụ ọtụtụ ụmụ igbo bụkwa ụkọchukwu bụrụ ndị reverend fada bụrụ sista na-eje ozi ọma na mba ụwa niile mana abịa n'ala igbo alụ efilisi ọgịnị mee ị na-anya dịka ndị kwuburu okwu si maazị na ụkọchukwu ostin eh, akọwago na-asị na igbo ji eziokwu bụrụ ụzọ eziokwu bụ ife akwụkwọ nsọ ee eh, baịbụl ji wee bụrụ ụzọ asị onye nwe anyị jizọs ka a sị na ya bụ eziokwu bụrụ ụzọ bụrụ ife ọkwọna ya igbo wee na-asị na na eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ kama kedu ife melụnụ mgbe ndị ọcha ji wee bịa ifefa ji wee maka ya bịa bụ ife afụ em eh, fada Austin gwụpụ fabialụ ịghasa ife anyị ji wee filisi ọ bụrụ fa iwetala anyị ụka maka ọ bụrụ na fabia iwetala anyị ụka na ife a na-eme bụ na fa na-egosi anyị jizọs raala anyị na jizọs kama na fa bịalụ wee welụ akpamagwa fa echiche fa uche fa ọ bụ na unu n'anya ọtụtụ ife mere n'ala igbo mana tụmadụ m na-ekwu n'ụzọ etu ndị si eme nsu si wee bịa bụ ụfọdụ ndị bụ ndị briten n'isi mbido ọ ndị igbo so na ndị bịara ozi ọma afọ fa gbakwalụ mbọ ịfụ na fa etisara omenala Igbo chekwala omenala Igbo dị mma ndị dị njọ na sisepụ aka na ya mana mana omenala ada anwụ anwụ omenani ezigbo omume onye eziokwu onye ga-ajụchalụ ife obodo anyị ga-eji dị mma mana onye akwụkwọ. ndị anyị emesizie mgbe ndị ọcha ji wee fụ etu ndị Igbo si wee nwakụ Jizọs wee solu na-eso ụzụ ya ọtụtụ mmadụ wee ghọta oziọma afọ na-eso maka na eziọma kwụrụ onwe ya iche fa wee mesịa bụ ndị ọcha wee chụsaa ndị niile bụ ndị si Sierra Leone bụ ndị Igbo wee kpọta ndị azụ na Cambridge ọ ofebazi wee na-ekwu ee ife niile Igbo na-eme ma anụ nwayọ ịgụ nwa afa ibu ihe niile nọọ alụsị si kposapụ na ife anyị ji bụrụ Igbo na ha bụkwazi nọọ nke fa bụ nke bụ nke bụ nke ọ ya ji bụrụ eji wee nwee ife a na-akpọ dichotomy of ethics anyị abụzi anụ elu anyị abụzi anụ ala nke nwaanyị ji agagbu aga nke nwafe na-akụzili anyị anyị aghọtasịnwuru ya maka na ị na-anya n'ala Igbo mgbe afọ omenani kọwala anyị na ofu aka lụta mmanụ ozuo ụwa niile ozuo aka niile ọkwa imebie na ife mmụọ bụ mmadụ ga-eme mme ife ọbụla dị njọ na ụmụ ike ime ka ezinụlọ m ghara ịga n'iru ụmụ ike mee ka obodo nnọ ya ghara ịga n'iru ya bụ na my own behavior can lead consequences community yes enwere ike ụmụ ama ntụzi ime enwere ike mmiri ama nzo ịghọtago ya bụ the individuals eh, my ethics is governed by the good, you know, the, the, my social responsibility to the community. I see my mụ afọ onwe m n'ụdị na onwe efe mmeta na m nwee ike meta ife ga-emebi obodo mana ụka bịa anyị na-aghọta ya n'ụdị na ọkwalise ọsọ ife ime na imetala onwe na ọra mgbaghara na um, ife niile ekpochapụ ya mgbe gboo nwoke ama tinye aka na n'ajọ ife mgbe anyị na-eto ogo mgbe anyị na-eto ụfọdụ nne na nna anyị kwụbara aka fa ọtọ bụrụ na ụdị na fa afụrụ ego fa ga-ezu ọbịa bụrụ na fa amarụ ife etufe eji e ego mee kama na fa n'anya si na ego a bụ ego ori na ọ ga-emebi ezinụlọ m na ọ ga-etisa ezinụlọ m na ọ ga-etisa na ọ ga-emerụ ụmụ m arụ na ọ ga-eweta ajọ chi n'ebe ndụ ụmụ fesela aka ọ kamgbe anyị ji wee ghọtafie ife bụ ezi omume na ife bụ omenala na ife bụ eziokwu n'elu kịta ndị na-emekarịsị ntọ na ife gbasalụ kọrọpshọn a anafe ekwu bụkwa ndị na-eje ụka maka na ọtụtụ na-eje zụta ego gọọmenti nata wee na n'ụlọ ụka akụgharịa aka nye nnukwu oche ma ọ lụọ ofu onye alụpụ ụlọ ụka ya bụ ọ nakwa n'okwu anyị kwuru onwe ife dị n'ife anyị e ji wee bido okwu a n'ụdị na na mgbe Igbo ji wee rapụ obodo wee jebe na mba si na ya e na-eje ọrụ bekee ọ mgbe afọ ka anyị ji kpụrụ omenala nsa n'ụlọ wee pụọ ama ọ bụrụzịa ọchagbute ọchagbute ọkwọtago ife ọbụla nke emezi maka na onye si abata ete wee pụọ ọrụ oyibo na n'Enugwu ọ na-eme ife ọ na-eme ebe afọ ụbọchị ọ natala ụlọ ọ bụrụkwa omekwa omenala mana n'Enugu onwere nwanne ya ga-anọ ebe a na-asị taa nwoke sepụ aka na nke a dịrọ mma e, mana ọzọ ji Igbo na anyị ga-echigha chigha azụ ka anyị mara na eziokwu bụ ndụ mana na ife onye ọbụla meta ife onye me na ọ na-emetụta ndị ọzọ Chineke ga-agbagharịkwa maka nju ime mana nju imeta kọnsikwensị dị ya ọ nwere ife dị na ya maka na ọtụtụ ndị be anyị na-enekwa anya fụ n'ime ndị a niile ka anyị na-eto zuru ego gọọmenti wee dịka fa abalị ụba ijikwa eseba kịta ara afụzi m ha ụmụfa ya ama ebe fa nọ onwekwo nke mepụtara ife ọtụtụ n'ime fa ego afọ abaziri ozi ọ bụrụkwa ife ọghọm ezinụlọ nwere ụfọdụ ezinụlọ ha tisaa ụmụfa ngwa ọnwa ike mana ndị be anyị afụzi ya mana asị nọ nke onye li ka obu fancha bụrụ ife ebido kwuwe n'ọfụ anyị lisie tata echizi ka amalive anyị eme echi a na-enwe obodo enwe ife ndị a niile bụ atụmatụ so wee bata na naijirianizm ka m kwụsị n'otu oge na ha achụ anyị ọsọ ụkọchukwu biko nyere anyị aka nye anyị bido kpawa na ngwụcha a oge anyị ha kedu ka anyị ga-esi wee rapụ ya bụ omume ọjọọ naijirianizm butelu kedu ka anyị ga-esi wee ghọta na isi kote ebu na ọgba ya ma nke karị nke ahụ kedu ka anyị ga-esi bido jidebe onwe anyị nya ihe ụdị onwe anyị akaụntebụl ijụwa onwe anyị asị ime ka anyị nwa na agbata obi anyị mee ka ọ gaa nke ọma nya ka ọ bụrụ nke ebe anyị kwutela okwu ihe gbasara ụka ọ dịkọ maka na echiwe ụka kedu ka anyị ga-esi wee rapụ omume ọjọọ ahụ wee chegharịa wee chigharịkwa ruo n'ihe etu Igbo si wee na-ebi hmm, ihe ahịara deklarashọn a na-echetara anyị na-akpọ anyị oku ya bụ na anyị ga-agba mbọ isiokwu kedu ka ọ ga-esi adịrị anyị nwere ike katọcha ndị briten n'ihe ha butere anya mana asị ahụhụ nke ewe eziokwu si were n'ihi na eziokwu bụ ihe mhm. ga-eme ka anyị nwere onwe anyị o nwere nwoke briten a na-akpọ samuel smiles john stuart mill an empiricist philosopher ọ sị n'afọ o dere n'afọ 1892 there can be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought mm. Mm, mm, ọ bụrụ na m sụgharịa ya n'Igbo na agaghị enwe mgbanwe n'ọganihu n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe n'usoro ha si eche mm-hmm. ka ahụ wee otu onye nke ọzọ wụ Samuel Smiles ya the future of a nation ọwụ Samuel Smiles wụ ọgbọ John Stuart Mill ya the future of a nation is largely dependent on how their youth respond to their current situation. Ya na ọbịanihu abụrụ mba ga-esite n'otu ndị ntorobịa ha si eleba anya ma na-akpa agwa nke metụtara ọnọdụ ha ka ọ dị hmm. ya ihe abụọ ndị a m kpụrụ oyi ebe m kwesịrị m chọrọ isi ụtụ akụ ibe isi nke mbụ na ụzọ anyị si eche echiche agbagọọla hmm. chetakwa na ihe Lọd Macaulay kwuru maka na ndị mmadụ na-asị otu a ka ọhịa this is how it has been ọ otu a ka ọ dị mba chetakwa na ihe lọd Macaulay na-ekwu na afọ 1835 na-abụrụ a mba ha bụ ndị kwụrụ aka ọtọ ji okpukperechi kpọrọ ihe naanị ihe anyị nwere imewu ka anyị e mee ha ka ha chee na omenala ha jọrọ njọ n'ihe niile anyị wetara ha bụ nke ka mma na ọwa otu a ka anyị ga-esi nwee zodo ha ụkwụ ya wụ na ụdị agwa eji mara anyị taa dịka ndị Igbo ndị Naijiria na ndị Afrịka ọ bụrụ ihe eji bụrụ mara anyị ọkacha ndị Igbo anyị chetakwa hmm. na akụkọ banyere ndị Igbo si na Chukwu Abịama oge m nyere nkụzi Igbo uh, American Cultural uh, Education na Chukwu Abịama bịara si ya ka ya leta ka ihe si aga n'ụwa ya nọrọ n'okpuru osisi ọfọ gaa zuo ike nọrọ ebe ahụ rahụ ụra were ọnọdụ o ji wụrụ uh, Abịama tinye na osisi ọfọ ọfọ abịa bụrụ otu osisi na-anaghị agba ụtụ Mm-hmm. an incorruptible tree mm. ebe a ga-apịta ihe a na-akpọ ọfọ abịa ma e were ikikere nye ndị Igbo si ha gaanụ na mba niile ka unu mezie ụwa ka ọ dịrị mma ọ gaanụ jee mebie ụwa mere nụ na Igbo ji asị ome ihe oji ọfọ mm-hmm. ọ bịara onye ọ na-ana ihe awụ ihe ejiri mara Igbo mana taa jee na South Africa na otu ndị ntorobịa anyị siri ju n'ụlọ nga mhm. jee na Malaysia jee na China ma ọbụla dị na Naịjirịa ma ọbụla dị na mkpuke nke gị na nne gị anyị were iji chọọ nwanne gị nwoke mere gị ihe ya chọọ ka ọrụ gbuo gị ọbụla dị ihe gị na onwe gị kpatara wụziri ya ọrụ bekee mhm. mana dịka maazị odeluga kwuru si lee ndị niile ana m asị ka anyị tụgharịa asụsụ gbanwee asụsụ anyị ka anyị ghara ịkpọ ya ego gọọmenti ka anyị kpọọ ya ego obodo hmm. ego ọha hmm. ego gọọmenti maka na nghọta ndị Igbo nghọta ndị be anyị banyere gọọmenti anyị ka na-eche gọọmenti dịka ihe bekee onye hmm. mere ndị civil servants eji akpọ ha ndị ọrụ bekee a ka na-akpọ ha ndị ọrụ bekee kama a ga-akpọ ha ndị ọrụ obodo maọbụ ndị ọrụ ọha onye na-eburu ego gọọmenti ọ bụghị ego gọọmenti ọ bụ ego ọha ka ị na-eri mana lee ndị niile chịrị ọchịchị maazị Ụkpabia sị ka kemgbe ọ chịchara pụọ anyị anụ n'ụkpọrọ ezinụlọ ya oh. anyị nwere ike na-agụ na-aga ndị niile mere ihe ndị ahụ anyị anụ n'ụkpọrọ ezinụlọ ha mana ilekwa n'anya ndị tinyere aka rụọ ọrụ imepụta ka Igbo dị mma ndị dị ka maazị M.I. Ọkpara ụmụ ha ka mm. na-agba mbọ na-aga njem a na-akwanyere ha ugwu ya na ihe a sị na onye rụta otu aka rụta mmanụ ị na-eme si na ị gaghị eji ọfọ na-aga ị gaghị eji ogu na-aga iche na ọwụ ka eji kpata ka a bịarie ị nọrọ n'ụlọ gị nwa bụ okenye onye pụọ n'ụzọ ije zute ego ọha zute kugbuo mmadụ zute oshi egburu ozu na ha isi ebute mhm. gị na-eri gị na-atụrụ onye ahụ mmanya mana mmanya na-atụ ị na-atụ ya n'ala na-atụrụ ndị iche ndị iche na-ele gị irie mhm. gị na-erigide onwe gị ya wụ n'iji jipịa okwu m ọnụ esi m kiri otu a ga-esi mee ha otu a ga-esi mee ha awụ nke mbụ na anyị ga-agbanwe otu anyị si echi echi hmm. otu anyị si echi echiche taa abụghị ihe eji mara nke ọzọ ndị ntorobịa anyị tete nọ n'ụra mụta na ihe banyere ntọala ụnụ mm-hmm. ka unu nwee ike gbanwoo kụwa aka gị ọtọ ịgba mbọ isiri ike n'ụzọ ziri ezi Chukwu ga-agọzi gị mm-hmm. ndị na-ekpe ekpere ma ndị pastọ ma ndị reverend fada ma ndị ndị nke a na-awụ bute bịa ka m bịa kwụọ tait ka m gọzie gị mm-hmm. ị na-eri ihe e butere egbura na ha isi ị na-eri nke e butere na ọrụ ọha gị si na tait gị na-egbu na-agọzi na-eri ọ gbarakwa na ihe kpatara agụgụ ite na ala n'agịga ọnụ mm-hmm. ọ ga-emetụta onye ihu metụta anya azụ ka ọ dị ugbu a ọ na-emetụta mmadụ niile mm-hmm. maazị ọbasi o nwere etu isi wee chọ imechi o nwere okwu mmechi nwere okwu mmechi nwere bụ na anyị ekwuole na ihe a kpọrọ kọrọpshọn ogbuo ole obodo taa ịbịa n'ala Igbo ụfọdụ ndị na-asị ka emejie Naijiria ka ọ dịrị onye ihu na onye azụ mma ndị ọzọ asị ka anyị pụọ anyị achọzighị ịwụ Naijiria ka anyị biri onwe anyị ụfọdụ a na-azị ba ga-eforo naijiria ga-eforo biafra gaa kụọ ebe ọzọ otu ọbụla isi lee ya anya anyị nwawo ndị igbo ga-awụkwa ndị igbo ruo echi ọdịmma ndị igbo dịkwa ndị igbo n'aka hmm. otu ọbụla anyị si mee ọ bụrụ na ya ebidoghị n'isi mejie ya n'igbo ka ọ dịrị igbo mma hmm. ndị ọbụla enwe eji e e azụ aka hmm. ọ ya ka anyị jikwe na akpa ebupụta ahịra deklarashọn si ka anyị tụlee ihe maka na agwụ. otu mgbe ndị Igbo gbakọrọ tụnye uche si lee ka anyị si chọọ ka anyị bie n'obodo ọ ebe ị e ga-ebido ehm, dịka anyị sikwekwu otu ọbụla dị onye na-ege ntị ọ bụrụ na ihe ọnụ metụrụ gị n'obi ihe abụọ ka ị ga-eme naanị ihe abụọ ka ị ga-eme otu kwuo na mmụọ na mmadụ bido taa gawa ị ga-akwụwa aka gị ọtọ hmm. ị ga-akwụwa aka gị ọtọ otu ọbụla ihe si mee ị ga-akwụwa aka gị ọtọ ka nna nna nna gị ha si bi ka ị ga-esizi biwe bido taa gawa n'ihu nke abụọ ga-abụ agbata obi lee ma ọ ga-ekwe ka gị na-ebiwe ụdị ndụ ahụ n'ihi na anyị niile chịkọta nyụọ mmamịrị a ụfụfụ ọ ga-agba oge ezuru anyị niile igbo si na eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ ka anyị bụrụ ndị eziokwu gwa onwe anyị eziokwu anyị ajọ ife anyị alụta ya aka ọ gbụsịa ndị Igbo igwe m na ndị na-ege anyị ntị na ndị enyi anyị ọgwụ ka ọrụ anyị n'ọnụ n'ụbọchị tata dịka maazị Obasi si kwu ihe abụọ a dị mkpa nke mbụ chegharịa dotata osita dịba mma ọzọ gwa agbata obi gị ịnụgo gwazie ndị ya dị ụlọ mana mekwa ka ọ mara ihe gịwa na-eme mara na ị ga-erite ya n'ụlọ iso gị mewe ya bụ eziokwu maka na ọ dịla Igbo mma ọ dịla Naịjirịa mma ọ dịla Naịjirịa mma ọ dịla Afrịka mma ọ dịla Afrịka mma ụwa ma ụzọ mma okwu ka ọ rọ n'ọnụ ka ọ dị ka anyị si akpa ụbọchị Fraịde ọbụla ọ na-akụ elekere nke iri abụọ n'ọnụ ụtụtụ Naijiria na Chicago ya bụ na elekere nke isii n'ime Naijiria ụzọ ụtụtụ Naijiria satọde ngwanụ anyị ga-asị unu ka chi ruo ụbọchị nta ka anyị chọọ nowere